AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-ejiwe nwee nnọkọ ohere nke anyị ga-ejiwe eji leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na akwụkwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwaanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa obi m jupụtara n'ọṅụ n'ụbọchị taa n'ihi na anyị ga-atụgharị uche n'okwu nke Chineke anyị ga-ewere nkwa Chineke tii n'ime obi anyị ka anyị wee na-eji ya alụ ọlụ n'ụbọchị niile nke ndụ anyị onye ọma na-ege ntị ka anyị mepee akwụkwọ nsọ anyị na akwụkwọ Joshua isi mbụ amaokwu nke iteghete ọsi otu a enyeghị m iwu dị ike nwee kwa ume amala jijiji atụkwala ụjọ n'ihi na Jehova bụ Chineke gị nọnyere gị n'ebe ọbụla ị na-eje amen Nkwade mkpa ka Chineke nyere anyị n'ime akwụkwọ nsọ n'ime akwụkwọ Joshua ka anyị ghara ịtụ ụjọ ka anyị amala jijiji site na Jehova mbụ Chineke nọnyere anyị ezi enyi m na-ege ntị n'ụbọchị taa anyị anụwo nkwa chineke nyere anyị n'ime akwọ joshua ugbu a anyị ga-anọ nwayọ mgbe anyị ga-ege abụ ọma abụ nke ga-ewuli mmụọ anyị anyị ga-eweta abụ ọma n'olu ndị nsabụ ndị ga-enye anyị abụ dị ụtọ n'ụbọchị taa egwu gị ka m nọnyere atụla egwu gị ka nọnyere atụla egwu atụla egwu gị ka nọnyere atụla egwu atụla egwu gị ka nọnyere elela anya m ụjọ n'ụjọ ọjọọ atụla egwu gị ka nọnyere mụ onwe mbụ onwe mgbuchi chineke gị ka m nọnyere bụ nkwa nke chineke nyere anyị n'ime akwụkwọ nsọ anyị na-ekele ndị nsabụ ndị nyere anyị abụọ nke na-ewuli mmụọ anyị na-eme ka anyị na-aghọta nkwa nke chineke kwere anyị n'ime akwụkwọ nsọ unu emeela ndị nsabụ ekpere anyị bụ ka chineke nọnyere unu ka ọ gọzie unu onye ọbụla nọ n'ihe nramahụ n'oge a atụla egwu chineke nọnyere anyị amen ezi enyi m na-ege ntị anyị ga-ewetara gị abụọ ma, nke a si n'olu ndị Seventh Day Adventist Church Choir nọmba 1 Township School Road Aba oge Chineke ka mma gị abụ ị ga-aghọta na oge Chineke bụ nke ka mma Chineke ka mma a aa mma chukwu mma chere n'oge ka mma chukwu kacha mma chere ka mma oge ka mma ya mere chere ka mma ezi enyi jizọs na-ege ntị ka anyị chere n'oge chineke site na oge chineke kacha mma unu emeela ndị Seventh Day Adventist Church Choir nọmba 1 Township School Road Aba na-abụ ọma nke unu nyere anyị n'ụbọchị taa arị ekpere anyị bụ ka ịhụnanya chineke baru n'ụba n'aha Jizọs amen Thank you. anyị na-asị ka ọ gaziere unu ndị Seventh Day Adventist Church Choir Gariki Abuja na-abụ nke pụrụ iche unu nyere anyị n'ụbọchị taa n'ọnụ nwayọ mgbe anyị ga-anọ n'ekpere n'obi dị umeala na-anabata onye mgbasa ozi eze nlewemchi onye ga-enye anyị ozi ọma nke pụrụ iche nwa Chineke ọma na-ege gee ozi ọma nke taa na www.awr.org gị tinye asụsụ Igbo ezi onye Igbo onye mụ na ya na-ezukọ n'ụbọchị taa ebiala nwanne m nwoke nwanne m nwaanyị eji m obi ụtọ na-anabata gị na-asị ka onye nwe m nọnyere anyị duo anyị ka anyị na-aga n'iru n'ịtụgharị uche n'okwu ya site n'akwụkwọ nsọ ka amara ya zuo anyị arụ isiokwu anyị n'ụbọchị taa bụ nke na-asị o kwesịrị ka e anyị o kwesịrị ka enwoghaa anyị anyị ga-ewere ihe ọgụgụ nke akwụkwọ nsọ nke sitere n'akwụkwọ ndị Rom isi asatọ amaokwu nke iri abụọ na itoolu ndị Rom isi asatọ amaokwu nke iri abụọ na itoolu ka anyị nata ike n'aka onye nwe anyị nna anyị onye bi n'eluigwe imeela otuto na nsọpụrụ dịrị gị ịkpọkọtala anyị ọzọ n'ụbọchị taa biko mee ka okwu nke anyị ga-anụ taa ghọrọ anyị nzọpụta n'aha Jizọs ka anyị na-arịọ emem o kwesịrị ka e ụgha anyị anyị sị na anyị ga-ewere ihe ọgụgụ anyị bụ nke sitere n'akwụkwọ ndị Rom isi asatọ amaokwu nke iri abụọ na itoolu ọ sị n'ihi na ndị o buru ụzọ mara o bukwara ụzọ ka ha aka ka ha na onyinyo nke ọkpara ya nwekọọ otu ụdị ka o wee bụrụ onye bụ ụzọ mụ n'etiti ọtụtụ ụmụnna n'ihi na ndị o buru ụzọ mara o bukwara ụzọ ka ha aka ka ha na onyinyo nke ọkpara ya nwekọọ otu ụdị ka o wee bụrụ onye bụ ụzọ mụ n'etiti ọtụtụ ụmụnna anyị na-atụgharị uche ebe a n'ihi na dịka isiokwu anyị si dị n'ụbọchị taa a na-eme ka anyị mata na anyị bụ ndị e kwesịrị inwe ụgha ka anyị dị n'ụdị nke Jizọs na ọ dị mkpa na anyị yiri Jizọs na anyị yi onyinyo nke Jizọs Kraịst gịnị bụ inwe ụgha anyị na oyiyi Kraịst ọ bụ ịgbanwe anyị ka anyị bie ndụ nke ime mmụọ ka anyị chesa ihe niile gbasara anụ arụ ihe niile gbasara ọchịchọ nke m kama ọchịchọ nke Chineke na ndụ nke ime mmụọ ga-abụ ihe kwesịrị iwere ọnọdụ n'ime m n'ihi nke a ka Chineke ji na-atụ ụkpụrụ inwoghe anyị ime ka anyị nwee onyinyo nke Jizọs ka anyị dị n'oyiyi nke Jizọs Chineke chọrọ iweta mụ na gị n'ọnọdụ nke Kraịst ka ọ na-ahụ m dị ka ọ na-ahụ ọkpara ya nke ọhụrụ n'anya ka ọ na-ahụ gị n'ọnọdụ nke Kraịst dị ka ndị enwegharịwụrụ ndị na-woro okwu ya ndị nabataworo iso ụzọ ya ige ntị ime ihe ọ chọrọ ka anyị mee nke a bụ atụmatụ nke karịsịrị atụmatụ nke Chineke na-atụrụ onye ọ bụla nke e webatara n'ime ụwa ọ bụ gịnị kpatara nke a ji bụrụ atụmatụ karịsịrị atụmatụ nke Chineke anyị pụrụ ime nke ọma na ngalaba niile nke ndụ ma ọ bụrụ na anyị mee nke ọma na ọgụgụ akwụkwọ anyị na ọlụ nke anyị na-alụ na ọzụzụ ahịa anyị na ihe ọ bụla nke anyị na-eme nke mere ka anyị hụ onwe anyị dịka ndị zuru oke ma ọ bụrụ na anyị abụghị ndị enwe na n'oyiyi Kraịst anyị aghọbeghị ihe ọ bụla enwebeghị mgbanwe n'ime anyị n'ihi na onye ọbụla nke a na-enwoghaghị onye na-enweghị oyiyi nke kraịst amalitebeghị njem ọ bụrụ na ọ daba na ị kweghị ka e nwoghaa gị na oyiyi nke kraịst ọ pụtara na ọ bụ oyiyi nke ekwensu ma ọ bụ nke onye iro ka ibu na-agagharị ya mere chineke ji hụ ọ dị mkpa ọ dị na anyị ga-abụ ndị enwogharịrị ka anyị yie jizọs naanị n'ụzọ dị otu a ka anyị ga-esi wee nwee udo bụrụ ndị a ga-anapụta n'ikpeazụ ọ bụ ya kpatara Chineke ji na-ekwu okwu site n'ọnụ Pọl ka e mere ka anyị mata n'akwụkwọ ndị Rom isi asatọ amaokwu nke iri abụọ na itoolu sị na n'ihi na ndị o buru ụzọ mara o bukwara ụzọ ka aha aka gịnị ka a na-ekwu okwu ya ebe a gịnị bụ ndị ahụ o buru ụzọ mara osi otu ole buru ụzọ amara m osi otu ole buru ụzọ amara gị ihe anyị na-ekwu okwu ya gị onye mụ na ya na-atụgharị uche bụ na anyị kwesịrị anyị na Chineke inwekọ ihe ụbọchị niile anyị achịrị akwụkwọ nsọ anyị gaa n'ụlọ ụka anyị alọghachi mgbe izu ọzọ ruru anyị agakwa n'ụlọ ụka lọta bịa chesa akwụkwọ nsọ anyị ọ bụghị inwekọ ihe Chineke na-achọ ka mgbe ọbụla anyị nọ na-eku ume ka anyị chee ihe gbasara ya ka anyị na ya nwee mmekọ ka anyị na Chineke gakọọ njem ọ bụghị gakọọ njem nke egbugbere ọnụ ka anyị nwee ngakọ njem mmekọrịta nke dị omimi ọ bụ onye gị na ya na-agakọrịta bụ onye na-amara ọ bụrụ na anyị enweghị ike anyị mechaa ihe dum anyị na-eme n'ụbọchị anyị abịasị Chineke nna anyị anyị abịala n'ụbọchị taa biko gwa anyị okwu anyị si otu ole mee n'ụbọchị taa anyị ọ gara njem n'ụzọ nke gị biko ọ dị ụzọ anyị si mehie mee ka anyị mata gị gee Chineke ntị hụ ntụziaka nke ọ ga-enye gị na njem nke ị gara n'ụbọchị ahụ nke a bụ ụzọ naanị anyị ga-esi bụrụ ndị enwogharịrị ndị atụgharịrị n'oyiyi Jizọs lee anya ọ dịghị oge fọrọ gị onye mụ na ya na-atụgharị uche ọ bụrụ na anyị bụrụ ndụ a nke anyị na-ahụ n'ime anyị n'ụbọchị ndị a na-aga na-akpa agwa otu o si masị anyị n'ezie anyị amalitebeghị ọ dịghị olileanya udo agaghị adị ọṅụ agaghị adị n'ime anyị ruekwa mgbe anyị nwere oyiyi nke ahụ nke pụrụ ime ka anyị hụ onwe anyị dị ka ụmụ nke Chineke mana na ọ dị ebe anyị na-ekwesịghị ịgarụ ebe ọ bụla anyị bụ ndị anụ arụ na-achị gị onye mụ na ya na-atụgharị uche biko kwee ka okwu ndị a metụ gị n'ahụ ghọta ya ọzọ na ịbụ oyiyi nke kraịst bụ ịkpa agwa otu jizọs na-esi akpa agwa ibi ndụ nke kraịst iche echiche nke kraịst nke a ka chineke na-achọ n'aka mụ na gị abụọ lee anya okwukwu okwu gị kwesịrị ịbụ ikwu okwu ịhazi ihe otu jizọs na-ahụ ihe na-ekwu okwu na-akpa agwa ka anyị na-atụgharị uche a ana m arịọ ka ikike nke mmụọ nsọ bịa were ọnọdụ n'ime anyị ma duzie anyị ụzọ ka ihe wegara anyị nke ọma onye pụrụ m ihe niile nna anyị onye dị nsọ anyị anụwo okwu gị n'ụbọchị taa biko kwee ka okwu ndị a tụgharịa echiche ọjọọ niile n'ime anyị mee ka anyị mata ọdịmkpa ọ dị iyi oyiyi nke kraịst mere anyị nke onyenwe anyị ma napụta anyị n'aha jizọs ka anyị na-arịọ emem unu anụla ozi unu anụla ozi ka anyị na-ewetara unu Adventist na-abịara unu nke nzọpụta ụmụ chineke ọma na-ege ntị chekụta n'ọbụ n'ụlọ mgbasa ozi adventist world radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ajụjụ nke ị chọrọ ịjụ anyị maọbụ na ọ dị ihe na-agbagwoju gị anya ịchọrọ ka anyị leba anya maọbụ na ị na-achọ onye gị na ya ga-amụ akwụkwọ nsọ kọrọ na ekwentị na 0706 3637 224 07063637224 3637224 ezi enyi m ị nwere ike idetara anyị akwụkwọ email adreesị anyị bụ awrnigeria at yahoo dot com awrnigeria at yahoo dot com imeela chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine Lawrence na si echi ka anyị zukọkwa mbe gboo